ozi ọma dịka Luk dere ya n'akwụkwọ Luk isi nke mbụ ebe ọtụtụ mmadụ tinyere aka ha ide akwụkwọ banyere ihe ahụ nke e mezuoro n'etiti anyị dịka ha nyere ha n'aka anyị debe bụ ndị sitere na mmalite ji anya ha hụ ha bụrụkwa ndị ji okwu Chineke eje ozi ọ dịkwara m mma ebe nsoro ihe niile nke ọma site na mbụ ka m ara gị n'usoro Teofilos dị oke ebube ka ị wee mazụ na ihe niile were okwu ọnụ zi gị bụ ihe kwesịrị ịtụkwasị obi n'ụbọchị Herọd eze Judia otu onye nchụaja dị aha ya bụ Zakarayas nke si n'otu ụbọchị abịa pụta o nwekwara nwunye nke si n'etiti ụmụ nwanyị pụta aha nwaanyị ahụ bụ Elizabeth ha abụọ bụ ndị ezi omume n'iru Chineke na-aga n'ihe niile onye nwe anyị nyere n'iwu na ihe niile ọ gụrụ n'ihe ziri ezi na-adịghị ụtọ ụta ha ejighịkwa nwa n'ihi na Elizabeth bụ nwaanyị aga ha abụọ aghọkwa agadi ma o rue mgbe ọ na-alụ ọlụ nchụàjà n'iru Chineke n'usoro nke otu ụbọchị ya dịka omume ọlụ nchụàjà na-adị ọlụ ịba n'ụlọ nsọ nke onye nwe anyị na isuro ihe nsure ọkụ na-esi isi ụtọ ruru ya site n'ife nza ọra ndị Juu niile na-ekpekwa ekpere ezi n'oge awa isuro ihe nsure ọkụ na-esi isi ụtọ e wee mee ka ọ hụ mmụọ ozi onye nwe anyị ka o guzoro n'aka nri ebe ịchụ àjà ebe a na esoro ihe nsure ọkụ na-esi isi ụtọ mgbe Zakarayas hụrụ ya obi wee lụọ ya mmiri ọ tụkwara egwu ma mmụọ ozi ahụ sịrị ya atụla egwu Zakarayas n'ihi na a nụrụ arịrịọ gị nwunye gị Elizabeth ga-amụkwara gị nwa nwoke ị ga-akpọkwa aha ya Jọn ị ga-enwekwa ọṅụ na obi ụtọ ọtụtụ mmadụ ga-aṅụrịkwa ọṅụ n'ọmụmụ ya n'ihi na ọ ga-abụ onye ukwu n'anya onye nwe anyị ọ gaghị aṅụkwa mmanya vaịn na ihe ọṅụṅụ na-aba n'anya ma ọlị a ga-emekwa ka o jupụta na mmụọ nsọ ọbụna site n'afọ nne ya ọtụtụ mmadụ n'ime ụmụ Izrel ka ọ ga-emekwa ka ha chigharịkwute onye nwe anyị Chineke ha ya onwe ya ga-agakwa n'iru ya n'ime mmụọ na ike Elaija ime ka obi ndị bụ nna chigharịkwute ụmụ ha imekwa ka ndị na-anụghị ihe chigharịa ịga n'uche ndị ezi omume idozi nye onye nwe otu ndị nke akwadebeworo ya Zakarayas wee sị mmụọ ozi ahụ olee ihe m ga-eji mara nke a n'ihi na mụ onwe m bụ agadi nwunye m aghọwokwa agadi mmụọ ozi ahụ wee zasị ya mụ onwe m bụ Gabriel onye na-eguzo n'iru Chineke ezitekwara m ịgwa gị okwu na izi gị ozi ọma ndị a lekwa ị ga-ekpuchi ọnụ ị gaghị apụkwa ikwu okwu ruo ụbọchị ahụ mgbe ihe ndị a ga-eme n'ihi na ị kweghị okwu m ndị a nke ga-emezu n'oge ha ndị Juu wee na-ene anya Zekarayas o jukwara ha anya n'ebe ọ na-anọ ọdụ n'ụlọ nsọ ma mgbe ọ pụtara ọ pụghị ịgwa ha okwu ha wee mazuo na ọ hụrụ ọhụ n'ụlọ nsọ ya onwe ya wee na-efere ha aka na-anọgidekwa n'ogbi o wee rue mgbe ụbọchị ife ofufe ya zuru na ọ lara n'ụlọ ya ma mgbe ụbọchị ndị a gasịrị Elizabeth nwunye ya tụrụ ime o wee zobe onwe ya ọnwa ise sị otu a ka onye nwe anyị meworo nye m n'ụbọchị o ji lee m anya iwepụ ịta ụta m n'etiti mmadụ ma n'ọnwa nke isii ezigara nwa ozi ahụ bụ Gabriel site n'ebe Chineke nọ jee obodo nke Galili a na-akpọ aha ya Nazaret jekuru nwa agbọghọ na-amaghị nwoke onye kwere na otu nwoke si n'ụlọ David pụta onye aha ya bụ Josef ga-alụ ya aha nwa agbọghọ ahụ bụ Mary o wee bata n'ebe ọ nọ sị ekele gị onye chineke meworo ka ị nara amara onye nwe nọnyere gị ma obi lọrọ ya mmiri nke ukwuu n'okwu ya o wee na-atụle n'uche ya aha ekele okwu a ga-abụ mmụọ ozi ahụ wee sị ya atụla egwu Meri n'ihi na Chineke mere gị amara lekwa ị ga-atụrụ ime mụta nwa nwoke ga-akpọ aha ya jizọs nwa nwoke ahụ ga-abụ onye ukwu a ga-akpọkwa ya ọkpara nke onye kachasị ihe niile elu onye nwe chineke ga-enyekwa ya oche eze nna ya david ọ ga-abụkwa eze ụlọ jekọb ruo mgbe niile ebighị ebi alaeze ya agaghị agwụkwa agwụ mary wee sị mmụọ ozi ahụ ihe a ga-esi aṅa eme ebe ọ bụ na ọ nwoke mma mmụọ ozi ahụ wee zasị ya mmụọ nsọ ga-abịakwasị gị ike nke onye kachasị ihe niile elu ga-ekpuchikwa gị n'ihi nke a ihe dị nsọ nke ịdị ime ya a ga-akpọ ya ọkpara Chineke lekwa Elizabet onye ikwu gị ya onwe ya atụrụwokwa ime nwa nwoke na agadi ya nke a bụkwa ọnwa nke isii ya bụ onye a na-akpọ nwaanyị aka. n'ihi na ọ dịghị okwu ọbụla si Chineke n'ọnụ pụta nke na-agaghị adị ire Mary wee sị lee abụ m oru nwaanyị nke onye nwaanyị, ya dịrị m ka okwu gị si dị Mụọ ozi ahụ wee pụọ n'ebe ọ nọ ma Mary biliri na mgbe ahụ gaa elu ala ọsọ ọsọ baa n'otu obodo nke Juda wee baa n'ụlọ zekarias kelekwa elizabet o wee rue mgbe elizabet nụrụ ekele mary nwa ya wuliri n'afọ ya elizabet wee jupụta na mmụọ nsọ o wee welie olu ya tisie mkpu ike sị gị onwe gị bụ onye a gọziri agọzi n'etiti ndị inyom ọ bụkwa onye a gọziri agọzi ka mkpụrụ nke afọ gị dị olee ebe ka nke a sikwaru m na nne onye nwe m ga-abịakwute m n'ihi na lee mgbe olu ekele gị ruru na ntị m nwa m wuliri n'afọ m n'obi ụtọ ngọzi na-adịkwara nwaanyị ahụ nke kwere na ihe ndị a ga-emezu bụ nke a gwawere ya site n'ọnụ onye nwe anyị Mary wee sị mkpụrụ obi m na-eme ka onye nwe anyị dị ukwuu ọ na-atọkwa m ọma ụtọ nke ukwuu na Chineke bụ onye nzọpụta m n'ihi na o lere ọnọdụ dị ala nke oru ya nwaanyị anya n'ihi na lee site n'ugbu a ọgbọ niile ga-akpọ m onye ngọzi dị n'ihi na onye dị ike emewo m ihe ukwu dị iche iche aha ya dịkwa nsọ ebere ya dịkwara ndị na-atụ egwu ya ruo ọgbọ na ọgbọ o were nwe ogwe aka ya gosi ike ọ chụsawo ndị mpako n'echiche nke obi ha o wedawo ndị dị ike pụọ n'oche eze ha welikwa elu ndị ọnọdụ ha dị ala o were wee ezi ihe niile nyeju ndị agụụ na-agụ afọ zipụkwa ndị ọgaranya n'aka efu o nyewere Izrel nwa ya aka ka o wee cheta ebere dịka ọ gwara nna anyị ha n'ebe Abraham na mkpụrụ ya nọ ruo mgbe wee nọnyere ya ihe dịka ọnwa atọ wee laghachi n'ụlọ ya ma oge Elizabeth zuru ka ọ ga-amụta nwa o wee mụọ nwa nwoke ndị agbata obi ya na ndị ikwu ya wee nụ na onye nwe anyị mere ka ebere ya dị ukwuu n'ebe ọ nọ ha wee soo ya ṅụrị ọṅụ o wee rue n'ụbọchị nke asatọ na ha bịara ibi nwatakịrị ahụ ugwu ha wee kpọba ya zakarayas n'aha nna ya nne ya wee zaa sị ee e, kama a ga-akpọ ya jọn ha wee sị ya ọ dịghị onye ọbụla n'etiti ndị ikwu gị ka a na-akpọ aha nke a ha wee fere nna ya aka ihe ọ chọrọ ka a kpọọ ya ọ wee rịọ ha ka ha nye ya ihe eji ede akwụkwọ o wee dee sị aha ya bụ jọn o wee ju ha niile anya ngwa ngwa ọnụ ya wee saghee ire ya tọpụkwa o wee na-ekwu okwu na-agọzi Chineke ndị niile bi ha gburugburu wee tụọ egwu e wee okwu ndị a niile n'elu ala Judia dum ndị niile nke nụrụ ha wee debe ha n'obi ha sị aha mmadụ gịnịkwa ka nwatakịrị a ga-abụ n'ihi na aka onye nwe anyị ya nna ya Zekarayas wee jupụta na mmụọ nsọ o wee buo amụma sị onye a gọziri agọzi ka ọ bụ bụ onye nwe anyị Chineke nke Izrel n'ihi na o letawo ndị ya lụkwara ha ọlụ mgbapụta o weliwokwara anyị mpi nke nzọpụta n'ụlọ onye na-ejere ya ozi bụ David dịka o kwuru site n'ọnụ ndị amụma ya dị nsọ site n'oge mbụ nzọpụta n'aka ndị iro anyị na n'aka ndị niile na-akpa anyị asị imere nna anyị ha ebere na icheta ọgbụgba ndụ nsọ ya ihe ọ ṅụrụ Ebraham nna anyị ikwenye anyị ebe a dọpụtaworo anyị n'aka ndị iro anyị ka anyị na-ekpere ya na-atụghị egwu n'obi ọcha na ezi omume n'iru ya ụbọchị anyị niile ọzọkwa gị onwe gị nwatakịrị a ga-akpọ gị onye amụma nke onye kachasị ihe niile elu n'ihi na ị ga-aga n'iru onye nwe anyị idozi ụzọ ya niile ime ndị nke ya ka ha mara nzọpụta n'ime mgbaghara mmehie niile ha n'ihi obi ebere nke Chineke anyị nke ọwụwa anyanwụ nke sitere n'elu ga-eleta anyị n'ime ya ịmụkwasị ndị nọ n'ọchịchịrị na onyinye ọnwụ ìhè iduzi ụkwụ anyị baa n'ụzọ udo nwatakịrị ahụ wee na-eto na-esikwa ike na mmụọ ya o wee nọ n'ọhịa ruo ụbọchị e were ya gosi Izrel